kedu uru ọrụ ugbo ba ọbụladị nke a kọrọ n'azụ ụlọ ọbụladị nke a kọrọ n'ịkpa hmm? ebe ọbụla ọ sọkwasị ka ọnya bụ ihe dịka nwa afọ igbo ịma na ndị be anyị na-ekwu okwu wee sị na ọkwa n'aka aja aja na-ebute ọnụ mmanụ mmanụ ya bụ na onye rụọ orie arụọ na anwụ erie na ndo onye akọtazi ka eka ka esi wee rie igoro nke ndị kọrọ akụ enwere ike ijila ego maka na o kwere ghọta na ụwa mbụ tupu enwee e ego ewepụtaba ebipụtaba akwụkwọ ego enwere ife a na-akpọ were nke a ka ị nye m nke a ya bụ na ọ bụrụ na ị nwere ji hmm, agbata obi gị enwee ede ọ bụrụ na ede na-agụ gị ijekwa agbata obi gị wee sị ya na ịchọkwanụ iri ede mana ị nweghị ede mana ị nwere ji n'ime ọkwanụ ma ọ ya achọ ji ọ bụrụ na ọ chọrọ ji ọrụ ijee n'ọba gị ma ijee n'ubi igwute ji ijebunye obunye gị ede rie ịghọtagbo mana ọ bụrụ na ọ nweghị nke ị kọtara kedụzi ka ihe odeghị esi wee gụba gị ije ije were ji gbanweta ede mkpa ihe etinye aka na akpa were ego ọ bụrụgodo tọrọ wụrụ afọ were ego ayọrọ iwe jebe n'afịa jegoro ji ojegoro edelie etu a ka o yedukwa onye agbata obi gị ya bụ na ọnya ka iwu ndị igbo na-ekwu na agbata obi gburu nkịta onye nche gburu nkịta gburu agbata obi ya nkịta gbukwe na onye nche bụ agbata obi maka na agbata obi onye nwanne ya ịghọtago ee ya ife anyị na-ekwu n'ụbọchị taata bụ kedu uru ọrụ ugbo bara n'ala Igbo echezọkwana na anyị ka nọ n'ụlọ ọrụ mgbasa ozi ndị Igbo Class World ebe a na-esi ewetara ụlọ ihe gbasara Igbo omenala Igbo asụsụ Igbo ilu Igbo okwu Igbo nakwa ebe a na-esi ezipụrụ ụlọ ma na-anabakwara ụlọ ozi si na mba ụwa niile hmm? ya bụ unu ga-esonyere anyị aka mbụ nwanne ụnụ nwoke maazị ijiji a na-esoro